mgbe m ruru n'igwe aka m ahụ onye nzọpụta m ga-ekene ya n'ihe o mere o ziri m ụzọ ndụ wee gbapụta m na njọ e mma ma Jizọs onye dịghị onye yiri ya ọ dịghị onye yiri ya ọ dịghị onye yiri Chineke nke n'igwe dịghị onye anyị ga-eji ma ya tụzi ọ bụ ya yiri ya chimo chapuke mmụọ ihe anyị na-eme bụ ihe mmụọ onye anyị na-achụrụ achapu oke mmụọ imoni ayé ajaja. ihe mere dị mma. You are the Lord, that is your name. Do we never share your glory with anyone. Do we never share your glory with anybody. Almighty God, that is your name. You are the Lord. Jehovah, that is your name, oh. You will never share your glory with any man. You will never share your glory with anybody. Almighty God, that is your name. You are is your Hey. How excellent is your name? How wonderful is your name? how glorious is your name. Oh Lord, Chineke mue, how excellent is your name. How wonderful is your name. How excellent is your name. ike tiwara m ụzọ tiwara m ụzọ tiwara imoni ụzọ tiwara my mommy ụzọ tiwara ụmụ Naịjirịa ụzọ tiwara ụmụ Igbo ụzọ tiwara m ụzọ eji m ọbara ya eje. eji m ọbara ya anyị isi eji m ọbara ya eme ọnụ echi ọbara Jizọs echi ọbara ya nyezie kpọọ ya Chukwu n'ọgaza kpọọ ya n'ọgaza ga-ebere meza ya onye obiọma kpọọ n'ọgaza ọgaza mee ọgaza mee It's something that makes me come into your presence. My helper. My helper, eh. My helper. malitewu imegide m ha na-asị ọ dịghị nzọpụta nwere na gị see God as old as you are, as old as you are. Father, you we never change, you we never change. akụrụ Chineke mee ụbara ya aka mara mma ee aka mara mma ụwara ya aka mara mma ee aka mara mma Jehova ebuliwo m elu o buliwo gị elu Chineke ebuliwo m elu nọ ya o kara aka onye nọ n'obi ya ike onye nọ n'obi ya onye ya no onye ya ọkpọrọ akpọ onye ya onye ya kpọwara m onye eze onye eze nnọọ nọ odogwu aka nta ka nọ onye eze ọ jehova n'isi nọ onye se nọ onye jizọs onye onye iwe anyị isi mkpe ka echeta obi ike nwanne nke otu